ya bụ ịma eh, ajado nwoke nwụọ otu esi etrit nwaanyị na di ya nwụọ adịra mma ọ dị mma na ị ga-echenji that thing etu eh, esi eme ya na some places o nwekwa ebe ọ dị mma mana o nwere ebe ọ dịrọ mma si nwaanyị kpụchaa isi etinye e ya na a e e, particular place ọma na enwe interference with other people ọ dịchọrọ mma mana nwoke nwaanyị nwụọ nwoke ọ na-agagharị o nwere ihe m na-eche a na-emegide ụmụ ahụhụ nwaanyị ha because ụmụ nwoke ụmụ nwaanyị ọfụma Eh, n'obodo anyị a ha bụ arọ ndị izọg ụmụ anyị anyị nwere ohere ịga ịgagharịrị onwe anyị mekwe na ụmụ nwoke na-akwụnyere anyị ugwu anyị akwụnyelu ha ụmụ nwoke ahụ emegide anyị na be anyị eh, mana ihe na-ekwu iji maatụ dịka enwe ụfọdụ na-ekwu na etu ọ na-abụ nwoke nwụọ nwunye ya kụchasịa isi nwaanyị nwụọ nwoke tiri orongoro agagharị afụrụ m ya mmegido afọ m inye di m ee eh, n'ugwu ikpeazụ na ịfụnanya nwere n'ebe ọ nọ mma nọ n'uchu ọ bụ ihe nwoke nwere ka nwaanyị ya emenụ eh, eh, nwoke na nwaanyị abụghị ofu so ọ ihe dị n'omenala ọ bụghị mmegide ee so ya dịrị gaba ihe m na-ekwu wụ na ụmụ nwaanyị na-agba mbọ na-adịkete ndị di ha nso na-akpa agwa ọma n'ụlọ di ha ha na ndị di ha na-ebi ọfụma ha fụ ndị di ha n'anya ọ bụrụ ọsọsọ di na anụ ha ehe udo dịrị eche na a ga-enwekewe nsogbu ahụ ịghọtago ya ọ ikwere nyere na na ụmụnna na anụ nwaanyị na exactly ọwụwa ọsọ ọsọ di ya ka ọ na-anụ ọ dị mma ịgwa na anyị gị igbo akụkụ igbo ori <laughs> abụ m osodieme na eze ndewo na na-enekwa na ugwumba maka na ugwumba bụ ebe a nọ ugwumba bụ ugwumba